big and small. Whoa, Mr. Q. Mama, when I go to the world, it's Cassie Class Production. Cassie. NinjaFlavor.com. Whoa, yeah, Kenchi, around Wakani, but when Maru plenty, woman. Up a lane for one and all over the place. I believe jada. As na bimba malo juku mani jugada neck and amaka see. Ibo eke nolisa maka makifone na nkuchu kwa look at that. I black and I'm part of my color huh. Ibo girls who are tight we not darling ho. We not family we making our money and I'm gonna 911 we not And if you think you're bright I did brighter. And if you think you're wise I did wiser. On a sede Igbo amanna nna na Igbo nwe mmadụ plenty Igbo amanna ha Igbo na Igbo nwe mmadụ plenty Igbo amanna nna ha Yoruba na Hausa Igbo ha mana mmadụ plenty anyị oh I know place trust me I believe that ha say Igbo amanna na Igbo nwe mmadụ plenty Igbo amanna ha Yoruba na Hausa Igbo ha mana mmadụ plenty anyị oh I know place obi ya bụli ije ara anyị akpatago ego ma dresa na mkpọ ga anyị na-eme ife ego tiny money too big for the bank and ga anyị na-akpata too large for ọba bank se anyị na-etilikwu ma nọt ma chukwukwo ndị ọcha bụrụla nlọ igbo tikasị ihe n'ụba gunshot a aka n'elu ọbụla long talk

Igbo amanda na Igbo nwe mmadụ plenty Igbo amanda Yoruba na Hausa amalụghị Igbo ha mana enwe mmadụ plenti anyị amanda Oh, I know all over the place Trust me, I believe that I ha Say, Igbo amanda Igbo nwe mmadụ plenty Igbo amanda Oh, Igbo amanda na Igbo nwe mmadụ plenty Igbo amanda ha Yoruba na Hausa amalụghị Igbo ha mana enwe mmadụ plenti anyị amanda Oh, I know all over the place Trust me, I believe that I ha Say, Igbo amanda na Igbo plenty Igbo amanna ha Igbo amanna na Igbo wee mmadụ plenty Igbo ha Yoruba na Hausa amalụghị Igbo ha mana wee mmadụ plenty anyị oh I know all over the place trust me I believe that ha say Igbo amanna Igbo wee mmadụ plenty Igbo amanna oh Igbo amanna na Igbo wee mmadụ plenty Igbo amanna ha Yoruba na Hausa amalụghị Igbo hamana mana wee mmadụ plenty anyị amanna oh I know all over the place ha trust me I believe that music at come